Opuro Bros Igwe Ejenga ndị Igwe lụkwaranụ Igwe zukọtaranụ ugwu mba panigaranụ ugwu mba ee aha m bara ụba aha m ri aha bụ nke onye chetere ya na-akpọ ee mana aga m akọwara ụnụ nwa one m chetere na onwezie nke ngụ nwa chetere ịgbakwunye na nke mkpọrọ akpọ ee onye ụnụ na ya na ugbu a bụ Nze Steven Alajemba ochi na nwata uchiri n'iru nna ya ọ dị na nwata ekwefi ọnụ o ji efi eme ọgọ traditional prime minister his royal highness igwe dr honorable injinia. pastọ his excellency ambassadọ igwe wụ eze oke eze onye mepe m nke izizi african tallest otu onye na-ekwo olu a osisi ka nkwụ ọkwụrụ ọka fine man with that ọ natara dike mma nke mbụ okwuru ọra n'ịgbakọ ha niile nke ọbụla masịrị gị gị kpọọ nwanne m ịma dịkwa asụ igbo ee ma onye ọbụla lelere onwe ya tiri onwe ya egzam ya agbafe ọ ya maakị good enenefere m onwe m na m dị mma nwoke enelekwara m onwe m na ugogbe fụ na m hụrụ mma nwoke maka na ihe na-anụ ndị gboo bụ afụ dị mkpa afụ ogo imi ya ihe na-ekwuru m anya n'ihu ji afụ ya bụ ogo ogwu imi kama m ga-ebu na ntị ma ọ bụ otu otu anya ka m bụ ogo imi otu m si bido ihe a tokwuru ogologo maka ihe dịara nwoke abụghị obere ya na mmalite agbara mbọ ọ dabara ejere m akụre kwa trọkụ onweghị isi anatara m Ọnịcha agbara mbọ onwekwa isi mba ahụ briji bụrụ onye buru bukata nke ahụ mgbagonite eburu m simenti elu m osisi mgbe m katara ahụ ka m gbaziri ọgba igwe wee na-ebe ndị igwe anyị bụ ndị ji aka agbaji igwe mgbe ahụ ọ dịkwa ka nke ahụ hikibe n'isi na mmadụ ọdalawara ahụ njegoro motosaịkụl gbawa ọkada na ọkada ahụ ka m nọzi nwoke m na-eyipụ akwa na shedi ya a na-akpọ eze okori na ihitenansa pọl nwafọ wee kpọnie m wee sị na o ebe m ya eduje ya nsị ya ebe m dujegodi o wee duru m wee jebe ebe maịk ori ihe dị mma ha na emeri ha saa wee sị maịk ha ha duru nwoke a na enwere hidden talent n'ebe dis man nọ maịk kwetere mana ndị otu ya jụrụ ajụ ọ dịzie ka emekọtara wee si anwazi ka a tara ya ka a mara na m onye emenwu ebe a ka anyị sizi wee bido onye ọbụla na-azụ onwe ya ka anyị nọ ruo taa emume eji mala igbo ka anyị na-eme ọlụ ugbo ọ bụrụ na anyị na-enweta ihe eji aracha ihe nje na-eji eje mpaghara kịta bụ flight ka nje na-eji eje mpaghara ama ego plane as a private mana mgbe aha sesi peni afọ adịghị na ya ọkwa nje gbata ọkata ọkada ewee mbịa tụ ụtụ ewee jee mee rekọdịn ewee bịa wepụta ya wee je na-enye na a ihe anyị na-eme ndị mmadụ bụ ka ha onye ọbụla na-enwere aṅụrị o ahịa bata ọrịlax ya na ọ dịzie mgbe ihe ha gabara agaba ndị ABS si na anyị akwụ ụgwọ anyị chọta sponsọ anyị achọta sponsọ mkpebi ezo na-abụzi ha rie thank you ha erie very much ka anyị si eti mgbe anyị bidoziri tibie n'ime ahịa ka amaket ya n'ime ahịa bụ onye anyị nyere masta tebụl ha si amaket godo ihe ha ka anyị mara ka ọ ya dị ha akwụ kwụwa naira anyị na-atọ ụtọ iji eme ya dị ruo so mgbe anyị bidoziri fụba ego ji wee bataba na ya bụ after 92 mgbe Livin in bondage pụtara ahịa mgbe ahụ ka anyị jiri mara na n'ihe dị na ngada bụ ego n'ihe anyị na-azọ mgbe ahụ bụ ihe ebumnobi m bụ ka ndị mmadụ na afọ m na TV ka TV ka ndị mmadụ na-afụgodi na TV na ọ bụrụgodi na o nweghị ihe m nwetara n'ime ya ka ndị mmadụ na-afụgodi na TV ọzọ mgbe m jiri mara na ihe dị na ngada bụ ego ka anyị jiri wee ewuo ya na ego dị n'ihe a anyị na-ebukwa ọnụ oge ahụ maka na a nwere onye mgbatara ya mgbe ahụ sị m hapụ ya na m ga-azọta ala tupu m azọta ute o were onye ọcha mara m atụ sị na onye ọcha bịa n'ụwa ya na o ji ebu ụzọ mara otu ihe o yi eme ka a mara ya amara mụ ma ihe ahụ m na-eme na ego ya abịa ọ na-abịa na nwayọ nwayọ ọ na-abịa na nwayọ nwayọ kama ama nke m ji ekwu kịta ọ bụrụ na m agwa ọha na eze ọ bụrụ bụ na maka na onye ọbụla na-aba mba na-eti aka n'obi na-agwa ndị mmụọ ebe ndụ ya dị ama nke m ji ekwu kịta echi abịa nwụrụ m ka oke asị atọrọ na m na m so na ego adịla nga na ihe mma bụ na taa ka nnya ahụ mma ee eh, kamera anyị na-eyuzu mgbe a bụ M7 eh, M7 and eh, M3 ọ bụzi n'ikpeazụ ka eji wepụtara anyị M3000 M8000 then after M8000 aha ebupụtaziere anyị nke a na-akpọ Umatic JNTA bụ ebe ị nwere ike ịfụ teepu ya ị nwere ike ịfụkwa kamera ya ebe egwu dọbara na MTA kịta ọ Umatic ka anyị yuzuru mgbe ahụ emechaa ụmụ dijital kamera wee na-apụta waya waya ee onye m na-elejere anya mgbe ahụ bụrụ m ụzọ nọma na tv bụ mmadụ dịka Zebudaya chika Ọkpara onye m fụrụ wonsu mana ọ na kaseti ka m fụrụ ya bụ pit Edochie things fall apat ka m lejebere anya m na-elejere anya si ya na mma ebu dịka ndị a maka na m elejere ndị ahụ anya asị ndị bugoro ebu ọsọ mmadụ na-abụ a bụ onye m ji asị tọrọ m ya na maịk ori ihe dị mma bụrụ m ụzọ mere nwere onye ọcha mma nwee dị onye ọcha mma nwe ha onye ọcha mma sọsọ onye ọcha na-afụ na tv mgbe ahụ bụ sọsọ maịk eji asịrị na-agba egwu ee osikwa ha anyị n'aka ọ bụ ma mụnwa adị m njikere ịsụgide igbo ruo mbọsị aya mm, akpakpo m aja mana ọ na-abụ ndị be anyị na-emezi onye sukari igbo asị na ọgụ ha akwụkwọ ncha na ọ bụ iti mpataka ee ndị be anyị bụ ndị na-amaka eti fim nọkọtara sị n'igbo fim ada agazi ahịa na ọ bụ English fim ezie na nna asụ English na o nwere level of English m ga-asụ a ya ama asụ nke Ah, mana igbo ahụ bụ na inyekwana m igbo ahụ anyị eme ofuma na igbo ahụ abịagoro na tv ugbu a ime ihe program igbo a na-ele gị a na-achụ ka onye nkịta bụ nso na ntị a na-achụzi kai kai kai kai otu a ndị ugwu si achị achị nama emeziri igbo ada ịrụzi nwa naira mana iwere um, nke ndị ofe mmanụ bịa anara gị ozugbo ozugbo enye iwere nke ndị ugwu bịa anara gị ozugbo ozugbo enye ndibe anyị wee sị na nke anyị abụghị ihe mana tengod chukwu emego ebere anyị na-abịa abịa waya waya eh, mana ọ dị nka anyị agbazitọ the production because ama m na after english med ihe na-esote na igbo igbo med igbo na-agba ndị nke bụa na mba ụwa ihe ọ bụla ha na-arụ arụ si ha na english med bụ ihe ọzọ na-aba bụ igbo med mana anyị na-agbazi ndị nke ịtọ ka anyị na-agbazi